ụmụnne n'ime chineke ka udo nke chineke nke udo na-edinyere ọnụ n'ebe ọ dị ukwuu n'aha jizọs kraịst bụ onye nwanyị emem abụ m ezi nwanne na nwoke obichukwuto na eberechukwu ọ bụkwa site na ụlọ ọrụ ndị Life Word redio Ministry akara ndị Baptist Missionary Association nke mba afrịka gbara gburugburu site n'ime naijiria ọ bụkwa n'ime Oluweru nke dị n'ime Ibadan na oyo steeti ka ozi ọma si eru unu nso n'oge ugbu a ka Chineke gọzie anyị n'ọnọdụ a gọzibiga anyị n'oke dịka o si kwesị n'aha Jizọs Kraịst bụ onye nwe anyị amen anyị ga-aga n'iru ileba anya na akwụkwọ nsọ nke Chineke iji wee nweta ihe ihe agbanye ume n'ụbọchị nke na ngozi nke Chineke dosiri anyị anyị ga-eleba anya n'akwụkwọ ndị Filipaị amaokwu nke atọ n'isi nke atọ amaokwu nke iri wee ruo na nke iri na ise akwụkwọ pọl degara ndị filipai isi nke atọ anyị ga-agụ amaokwu nke iri wee ruo nke iri na ise ọ ka m mara ya n'ike nke mbilite n'ọnwụ ya na nwekọ nke ahụhụ ya niile n'ihi na a na-eme ka mụ na ya nwekọ otu ụdị n'ọnwụ ya ọ bụrụ na ụzọ ọbụla dị m ga-esi nụ isi na ndị nwụrụ anwụ bilite ọ bụghị na amatara m ya ma ọ bụ na a na-enwe ka m zuo oke ugbu a ma ana m agba ọsọ ka m wee jide ma ọ bụrụ na ọ ga-ekwe m ihe ahụ nke kraịst jizọs jidekwara n'ihi ya ụmụnna m mụ onwe m agụghị onwe m na-ejidewo m ruo ugbu a ma otu ihe otu ihe ka na-eme ebe m na-achọ echizi ebe na-echezọ ihe ndị niile n'azụ na-esetịpụkwa aka n'ebe ihe niile dị n'iru dị ana m agbakwuru oke m agbakwuru oke ịgba ọsọ nke m ga-enwe nata ihe a na-agbata n'ọsọ nke ọkpụkpụ dị elu nke chineke n'ime kraịst jizọs ya mere ka anyị ra bụ ndị tozuru oke ka anyị tụkwasị uche na nke a ọ bụrụkwa na ụnụ tụkwasị uche n'ihe ọ bụla n'ụzọ dị iche iche ọ bụ na nke a ka chineke ga-ekpughepụrụ ụnụ ka chineke gọzie okwu nke a ka onye anyị ghọta pụrụ iche na ịmatakwana kraịst dị kwesịrị kwesị ka ngozi ọkwasị anyị bara anyị ụba n'aha jizọs kraịst bụ onye nwe anyị amen na ịga n'iru n'ụbọchị nke taa ihe anyị ga-eji wee mere isi okwu anyị ga-abụ ịmata jizọs karịsịa ịmata jizọs karịsịa ya bụ isi okwu anyị na ụbọchị nke taa mmata na mmụta dị iche iche ileta anyị fụ na mmụta na-abawanye ụba na oge nke anyị nọ n'ime ya enwere ọtụtụ mmụta dị iche iche enwere ọtụtụ ihe nkụzi dịzi n'ụwa nke anyị taa n'ihi na onye ọbụla na-achọzi ka ọ mụta na mmata ihe dị iche iche n'ihi na ndị sayensị na teknọlọji na-abịa ozi ụba ụbọchị na-eme resachị pụrụ iche iji wee nwee nghọta na iji wee nwee mmụta na ihe dịgasị elu na ihe zụgasịrị ezu pụrụ iche iche sitezie na nke a efune nwere ọtụtụ igbe mmadụ nke na-achọzi ịmụta ihe zuru ezu nke ụwa ihe zuru ezu nke sayensị ihe zuru ezu nke dị iche iche enwere ọtụtụ ebe a na-edegasị akwụkwọ dị iche iche mahadum dị iche iche na-apụta kwa ụbọchị ndị a niile na-egosi na mmụta dị mkpa ndị niile na-egosi na mmụta bụzi ihe na-achịzi ụwa taa mmụta mara mma n'ihi na ọ bụ ego akwụkwọ ilu ọ sị na ọ dịghị mma ka obi ọbụla nọdị na-enweghị mmụta na na-enweghị amamihe na-enweghị uche akụ na uche bụ ihe chineke ji wee chọọ mmadụ mma mmadụ wee bụrụ ihe onye na-enwe mmụta na onye na-amụta ihe zoro ezo na ihe dị iche iche karịsịa ọ bụkwa ihe ndị a niile mere ka anyị ji enwegasị mbuli elu na developmenti dị iche iche na-emezi ka ụwa anyị maa mma ma pụọ na ọchịchịrị ilezi anya fụ ihe ndị a niile ọ dị etu ọ dị na o si masịsị mma ọ bụ na ijidecha amamihe niile ndị a ma ịnweghị amamihe nke kraịst ịnweghị amamihe nke chineke tinye n'ime jizọs kraịst ịma na mmụta niile abụ ihe efu n'ihi na akwụkwọ nsọ mere ka anyị mata sị na na amamihe ọbụla na mmụta niile ọbụla na ihe niile ọbụla bụ n'ime kraịst ka ọ gwụsịrị n'ime kraịst ka anyị kpọtara ezi o na-achọ chineke wee na-achọ ka anyị mata na amamihe niile na mmụta niile nke anyị nwere n'ebe niile dị iche iche ọ bụ na anyị enweghị kraịst ọ bụ na anyị etinye ihe n'okpuru kraịst ọ bụ na anyị eji kraịst wee mere onye nwe anyị na onye nzọpụta anyị ịma na amamihe ndị a niile bụ ihe efu e nwere ọtụtụ ndị prọfesọ nọ n'ime mahadum dịgasị iche iche ha matara mmụta nke ụwa na mmụta nke akwụkwọ na mmụta nke dị elu ma ha enweghị jizọs kraịst efu na mmụta ha niile bụ ihe efu n'ihi na mgbe ikpeazụ kraịst ga-ajụ ha ajụjụ na mgbe n'ikpeazụ ndụ ha ga-abụ ihe efu n'ihi na ha mụtachara mmụta niile nke dị n'ụwa na nke dị n'ebe na dị iche iche ma ha enweghị onye ahụ bụ mmụta ahụ ma enweghị onye ahụ na-enye ha ike dị mmụta ha ma onye nyere ha ndụ efu na ihe ndị a niile bụ ihe efu ebe anyị gụpụtara apọstọl pọl bụ onye ozi bụ ọ mụrụ mmụta n'ebe akwụkwọ na-asị dịka onye onye ọkaikpe na onye nwere mmụta dị elu dị egwu dị site na iwu nke ndị iwu nke chineke n'ime nke ndị farisii na nke mmụta nke ndị juu niile na mmụta nke dị elu na nke pụrụ iche mana mgbe ọ matara kraịst ọfụ na mmụta niile a nke na nke o nweta n'ụwa na akwụkwọ niile na satifiketi na mahadum niile ọ gụchara na ihe niile ọ matara ihe ndị a niile bụ ihe efu na ọ bụ na atụnyere nke kraịst o wee si na ihe ndị a niile na-enwetara mgbe uche na ya agụgụ ya n'ihe efu na nke kachasị nke na ya chọrọ ịmata jizọs karịsịa ịmata jizọs karịsịa ọbụla dị ike na mbilite n'ọnwụ ya na nke a kachasị ike nke kraịst gị n'anya ike nke kraịst ji wee jee ozi mgbe ọ gara ozi ya n'ụwa o nweghị ike ọbụla nke o merighi o meriri ike nyanya o meriri ike enweghị nwa o meriri ike ọnwụ o meriri ike ihe niile dị n'ụwa nke ndị mmadụ na-atụ egwu ha ọbụladị mgbe ọ nwụrụ o bilite n'ọnwụ mere ike ọnwụ na ike ndị mmụọ ọjọọ niile dị iche iche ihe a ka kraịst ka apọstọl pọl uche wee na-akọwa na ya chọrọ ịmata ihe ike ndị a niile karịsịa mgbe ya mata kraịst ya amatawa ike a mgbe ya matara kraịst ya amatawa ike ịhụnanya ọbụna ịhụnanya na ịdị n'otu ya na chineke na mmadụ ibe ya mgbe ya mata kraịst na-amatawo ike iji wee na-ebi ndụ dịka onye nwere mmeri dịka onye nwere olileanya mgbe ya mata kraịst na-amatawo na chineke bụ chineke nke kere ihe niile ya wee na-eso ụzọ ya wee na-enwe mmeri ụtụtụ na ehihie n'abalị ọpụpụ ya niile na mbata niile abụrụ ihe nke na-egosi ya na kraịst bụ onye nzọpụta bụrụ ihe nke na-egosi ya na kraịst tara ahụ n'ihu ya bụrụ ihe nke ihe na emekwa ka ya nwere onwe ya mara na na-abụghị onye ekwensu ma ọ bụ ihe mbibi nke ụwa ga-agwọte ile anya efu na bọọlụ nwere nghọta pụrụ iche ọbụla dị okwu ndị a karịsịa mmụọ nsọ wee na-eme ka anyị ghọta n'ụbọchị nke taa ụdị ịmata na ụdị nghọta Pọl nwere ọbụla dị n'ụzọ nke Kraịst n'ihi na mgbe ọ soro ụzọ a ọ ghọtara na ụzọ a dị elu karịsịa ụzọ nke ya na-eso mgbe gara aga ọbụladị mgbe ọ gbara mbọ ikpochapụ ụzọ nke kraịst ole ọbụna na-apụghị imewu ihe ndị a mgbe o bidoro iso ụzọ a wefu ụzọ a dị elu karịa wefu ụzọ a mara mma karịa wefu ụzọ a dị ebube karịsịa o wee na ya chọrọ ịmata ụzọ a karịsịa ka ya na-amata na mbụ ọ na-agbalị na-adọgbu onwe ya n'ọlụ iji wee fụ na ya gbosara ozi ọma iji wee fụ na ya kwusara ozi nye ndị nke na-amataghị anyị site na gịnị site na obi ebere site na ịhụnanya nke kraịst o na-agba mbọ niile na-eme ka okwu a na-aba site na mba wee ruo na mba ka ọ na-edega ndị filistin eh, ndị eh, akwụkwọ ka ọ na-edega ndị efesọs ka ọ na-edere ndị kọrint ka ọ na-edere ndị rom ka ọ na-edere hibru ebe niile n'ihi gịnị na ọ chọrọ ịmata ụzọ nke kraịst ka ọ na-amatakwa ya ka ọ chọrọ ka ndị nke nye anya na-abụ nọ na ndị nke gbara okirike mata ụzọ chineke chọrọ ka anyị mata ụzọ nke kraịst karịsịa n'ụbọchị nke taa hulata isi n'ebe ọ bụla ị nọ ọ bụla ịmatabeghị kraịst dịka enweghị na nzọpụta gị ohere a dịrị gị iji wee mata kraịst na-esozi ụzọ ya ike ka ị na-eme nke a ị ga-afụ nsọpụta pụrụ iche ị ga-afụ amamihe pụrụ iche ị ga-ahụ mbuli elu nke pụrụ iche ịmata jizọs karịsịa na-eweta ụzọ ndụ na ihe na ịdị n'otu n'ịfụnanya nke kachasịrị mgbe na-eme nke a ka chineke gozie gị n'ebe ọ dị ukwuu n'aha jizọs kraịst bụ onye nwanyị eme matani n'okwu a na-abịara site n'ụlọ ndị ụlọọrụ ndị lif wod redio Ministry unu ga-enweta n'igwe okwu 08056719493 maọbụka na 08132900111 maka akụkọ mgbaama maka ajụjụ maọbụ na ịkparịta ụka ka chineke were bịa ma ya gozie anyị dịka o n'aha jizọs kraịst bụ onye nwe anyị amen